school, um, hospital, Na ihe ikwu kita na na-eme m ifele ịma ife o ji eme m ifele ee ka nkọlụ gị ụka si na ọ bụrụ ụka wetara akwụkwọ are you familiar with the English word etymology etymology the origin of everything abi do you know that the, the etymology of the word etymology is Ethiopia meaning the origin of every origin is Ethiopia the word Ethiopia is a new word. The actual word is Ethiop. That is what the entire land of Africa was called. Till today, if you go to Delta State, we have Ethiopia East and Ethiopia West local government. Which means, including this Anibo was part of the Ethiopia Empire before we divided. Do you know that now? If I now chromosome solenoid, HMM DNA resequencing. DNA chromosome. Chromosome is the trade line structure that carries the gene, Abi. Do you know that as at 6000 BC, na ndị igbo edebego chromosome solenoid n'igbo okwu do you know the entirety of europe only discovered chromosome solenoid in 1976 na-egekwa ntị 6000 bc is about 9000 years or more ka ndị gboo ma ife bụ chromosome solenoid 1976 nyaa ka the entirety of the world ma ife bụ chromosome solenoid that is one number two kedu ka ụka si weta akwụkwọ n'afrịka whereas the first people bido n'ịkụzi n'ụwa akwụkwọ bụ ndị afrịka bụ ndị be They came to our land. They came to Kemet, ancient Egypt. They came to Timbuktu in Mali. They came to Bani to learn Sanskrit and Sibidi. Hylograph. Hylograph and Sibidi Akago ndị Igbo They came to Moorish University of Cordoba ka a mụta ka esi agụ ede. Ka ezi ka ndị anyị kụziri ihe ga-esi na every alphabet n'ụwa bido from an African test. Eh? ọ bụrụ from alpha Greek alpha. Alpha ọ from the ancient Kemetic test Hylograph go bido. kedu ka ndị ịkụsiri akwa ya esisi n'ọfọnwa bụ the first line dị n'ụwa bụ imepe dictionary ka ịsa acha for the meaning of word asị gị according to the greek word according to the latin word who taught them what they know is he not our ancestors nna m ofu mkpụrụ akwụkwọ ụka ewetara the only thing ụka wetara bụ na ụka debere akwụkwọ inside book whereas we are carving things on stones in 1543 when the portuguese came to ancient Hindu empire presently called benin what did they do out of wickedness they destroyed six thousand square sixteen thousand square mile square kilometer of fence in my head dem na fence yeah physics chemistry biology civic education every intellectual knowledge you need was carved on stones ndị be anya dere ife n'akwụkwọ kedu ihe na ya dere ife n'akwụkwọ the word paper is from the ancient word papyri aifia papyri papyri is from the word papyri we got paper papyri is a new form of writing before the use of papyri we were carving things on stones even anyị lụcha ụlọ na anagbo mgbe ndị gboo anyị tụcha ụlọ aja ọta ifu ka edere we passed information using hieroglyph ife iji chee na ya mara akwụkwọ bụ maka na abịa chidi se 1947 not knowing that as at 300,000 years our ancestors has been writing on hieroglyphs they took away the knowledge of hieroglyph took away those people that has the knowledge sent them into captivity and left you with empty knowledge of abịa chidi ije na ngwa aka ndị be bido debe ihe ụka e wetara akwụkwọ anyị nwa ndị ụka ka esi ede ife that is why till today in the Vatican City in the Vatican City dị na Rome 68 miles a, a, a building 68 miles in length is heavily guarded with security ebe edebere ọgụgụ isi a na anabai e. we lost 16,000 square kilometer of land ihe edelu knowledge edeli ede library 100 ama mbata nwe ndị ụka tilili ihe niile dị be ka e wee dị ka ndị be amara ihe ọgụgụ isi bụ na be ka o bido